Ihe dị ka ndị ọka okwu puku iri na-asụ Lingui otu puku, narị itoolu na iri asatọ na asatọ gilbert seal).